igbo mma mmanụ igbo mma mmanụ igbo rienụ igbo ṅụanụ ụmụ unu zukwa unu tata aga m agbatịkwara unu maka igbo kalenda ife ozi nke nkụziri ọtụtụ imerime ndị be anyị ahọtachaghị anya bụ ife fa na-ayọ nsị m biko mụ gbatịkwa okwu a ọ nafa ga-esi wee ghọta ngwa hụcharụ m ntị biko ma gbasara m ozi a ịbịa na igbo kalenda igbo kalenda anyị na eyuz dị iche from english kalenda nke a na-akpọ geographical world kalenda ịbịa igbo kalenda o nwere ọtụtụ ife adịrọ na this english kalenda anyị na eyuz ngwa ka m kpọsịara gị days months and year of igbo kalenda ị bịa na ngilish kalenda asị gị seven days na-eme ofu izu make one week mana ịbịa n'igbo kalenda four days na-eme ofu izu ịbịa na ngilish kalenda asị gị four weeks make one month mana ịbịa n'igbo kalenda asị gị seven weeks na-eme ofu ọnwa one month then ị bịa na English kalenda asị gị 12 months na-emeke one year mana ị bịa na Igbo kalenda asị gị nọ 13 months na-emeke one year ị bịakwa na Igbo kalenda ha na-enwe extra additional one days attached to that year mana ama na o kwere ghọta na nkụzi a and nke abụọ bụ na ndị na-emeke use of this igbo kalenda na-abụkarị chief priest eze mmụọ ndị na-eme ife ọdịnala na-eyuz karịa igbo kalenda were agụdolu maka ọnwa maọbụ mbọs ha kwesịrị ime ife ọdịnala maka na ọnwa ọbụla nwere ọdịnala na ife mpụtara mmanya cheburu m na-agba nke abụọ ka m kọwara gị ọnwa ọbụla festival ọbụla a na-eme n'ọnwa ọbụla na Igbo anyị n'oge ọ na-ebido n'oge ọ na-akwụsị biko si ife nwere ike imedowe m biko tụsara m ozi a ụdị anyị si wee kọwara gị ya sikwa ụdịghị tụsaa ya ka ụmụnna anyị mụta ma sonye na mmekọrịta Igbo, cheta itinye m akara sọskraịb na my YouTube page ka e gwara m igwe ozi gị oge ọbụla m nwechara ife ozi ka iji ebe aha je ya cheta na onye gị na ya na-akparịta ụbụbọ maazi Maazị UC Igbo mụrụ nze m ọzọ ndewonu